Alanda, why are you ready, Amame? say They say if you be bastard, shall you be bastard? Yeah. and to trust you like the way you trust me. For my girls, mommy, vibe non-stop, oh, not sleeping. Shemini girl, I'm faded. Nye nyamiru, eh. One shot that I took and I'm sweating. me shut up, I'm too simple. I'm too clean, I'm too nice, but it's too short. Why say you never do me ba? No go play me like Drogba. Me won't change me be yeah. Oh, I really like the way you make I feel like that. See, I really wanna hug ya. put you buy make them go back. Good split bend past the incense. You sweet past woman Shy your feet make a person go mad The Cali never make person go mad When my baby too a pill wish it, wish For the club while you hold her there Sure they trust me with her, whole lot Can't pose for my coda Memories don't die but we all die Mentally Money overload Keep going shy Cause I'm the youngest in charge As I come where I enter the place, then they para for me. I defeat them, they try, but yo, what they for me? My self-esteem, honestly, it's on like a thousand degrees. I just want they meant it, sure you don't really want it with me. I get everybody bad belly, and don't know why they catch feelings. Money they accordingly, can't drop my facility. feelings. Don't know why dey catch feelings. Yeah. Don't know why dey catch feelings. Mentally fendo, oh. money overload. If it's Igbo and shy, cause I'm the youngest in charge. Oh. Eh, eh.